onye nwoke tekiri ego igbo niile ji bụrụ igbo nnọọ onye ụtụtụ ya tibe ego igbo anyị ji bụrụ igbo ibe mere igbo ma nche ka m na-ebe Achịkwa afọ ụta na-efe nje ya Yeah. obi dị dịka onye bụ ọnụọgụ kpụburu ibe nwe nwa aja kpụrụ ya nwa aja kpụrụ ya nwa aja kịta ịha ahụ na ịha ahụ na ahụ ya adịghị mma ozugbo ozugbo isi ọgwụ ruo ọgwụ anwụ ajọka mma nwụrụ ọ bụ na onugbu dị ife ahụ nne mma anwụ ya ma ya jọka ile onugbu kpa mma nwụrụ <laughs> ọ ịba nkịtị na-eme emerukezi ọ ga-adị obi dị na-akpa m amụ maka na olili m ọnụ na mụ mara ka arụ dị gị nwezi na ọnwa nyere ma m batazila ịba elu si ala si ibe nwa ju gị n'ọgwụ ma na arụ arọ gị ka arụ dị gị mma uwe characha anụrụ m gị na-arụ gwa nyanwụ ọgwụ ọjụ gwadị gị na-arụ adịrọ gị gwa ebe na-eme gị gị kwụzi n'ife abụ na gịnị ka ị na-agwakwa m ya ka ije mebi otere nke abụọ dịwo m mma ọịba nkịtị nsogbu adịrị ọ bụrụ ụdị agwụgụ ji gị mma kedụ iji wee nne di di na anụ m oke ego ji imeke o daalụ ịmalị na ụtụtụ echi na m mechu jee ije sụọ akwa wee na-asị ụdị nwe arụ na-adịrọ gị ka ikpe otu akwa gị ndị lụrụ atụtụ ka nduga aka sụọ ya ngwanị ka nje aka m na-eme ire n'ilo adanna ugo chara acha ugo nke m ma na nwanne nna m abụ ụzụ dị ya ozugbule mma ozugbule <laughs> mma ya nwụrụ Egwu, eh. ndị ọzọ mụ na gị? Eh, nwanne m.

ọrụ m ya na-eme gị Oliakụ kedu ọ ọ ọkwa m nne di m abụrọrụ m n'anya cha cha n'ụlọ a ka ibe mmeli Adakụ ụkwụ ibe mmeli ya apụtara n'ụtụtụ a wee sị Oliakụ enye m azịzaga m ji aka m aka m na-agba wee zaa ụlọ m ya ọ ụkwụ ibe mmeli asị onye ọzọ gị ọ kọrọ m mbala mụnwa mba ọ bụrụ gị n'ọmụ nne ugoyi ivu na olekụ biekọ na-eme onwe jijiji na onwe jetara na wadị onwe si oriakụ ka ịzala m ịmụnọ mụ ụmụ ọ na ihe ayo na anya na oriakụ bidi ka ọ bụ nne chi ikele ba ba nne ka ịzachapụla ya mụnọ mekpa mma anya anọ m bu nne gi akwa m bu nne gị ofe ahụ m kwuru ka ihe mma jeki sechapụla ya ụnụ m ekwurokwu egboro na abụ mma zalịa ụnụ ahụ ugoye njebia amụrụ m ihe na-eme mme amụrụ mma ogechi n'ekwu mmadụ atọ ọbịa deje mana ndị Igbo sigo n'ime ụlọ kemgbe si wenụta m n'ụlọ a ha mee ka dara oke gbuo m chukwu daalụ ịzọpụta m taa mma nne daalụ nne nne kere otu hmm? adị gị ka abụ m ewu ị chere m anụrụ ibe melin ama m ibe niile abụ melin ama m nọ nke chọrọ okwu nke dara iwu nke chọrọ mana m ụmụ ma wee kwụghalị gị akpacha m anya mmadụ ikpe kwụghalị gị nne deje daalụrị nne mana ibe melin bụ na nne ka chọrọ nkọwa akọwana kene chukwu na ala ibe ọ bụ na ọ bụrụ ya ndị nwee egbe gị ka ọsị wa mee gị alụ weli gị meli kpọrọfa kpaghacha gị ihe nwere ihe iyi eyi kenechi gị eh? ịmalibe nne dejere nne ịzụkakwana m ndụ taa daalụ nsogbu adụ mana ọ nwekwara ibe dị ya Nneka ka ebe obibi abụ ọ bụrụ na mmiri ozuzo adọrọrọ ma ọnụ idide emechine anya ọkụkọ na-eche akwa ya emeketekwene nwee ife chọrọ mmiri ezinụlọ ọnwụ ma nga kpasara m bụ mgbeke paanị ya kpasa m ichere anya na obi gị e bịa gba m ya ka m mara ebe ọ bụ ka m kpalụ gị alụ maka na achọrọ m ka ndị nwa wele gị melie ibe asiele hmm? echezokwene ife ọbụla ịchọrọ mme agba m bụ mgbeke akwụ hmm? gị n'azụ maka na ọkụkụ ya adụkpokọ m mana ofunisi ya ama ofunisi ya ama na ọdụrụkpokọ m ofunisi eh? ya ama ọkwe na anụ ya emeketekwa na-eme ọkwa maka ọdịmma gị ịnụwo ndeje nne ndeje o eh? ndeje nne <laughs> olisabu n'igwe gozie gị ịzọpụta ka m ego anyị nwekwana ogu na ogu ka ọ dị amara ma ụdị anyị ji wee keri ya keri hmm. ihe mmiri eh? hmm. were nu n'ovu ah. hmm, ibe anyị na nwe gị mma biko ide ka ego ọzọ na-abụ ugoye ide mụ na ide na-eme ọ gbasara m mmanụ ebe a mmadụ gị nwe wele onwe gị ibe mma ego a enye ka izo na-abụ iweli nke gị na nweweli nke luteli ya ibe m na-ekwu bụ na ego a eh? ụzọ na-agba ke ya eke ya ogoye so gị gara gara eso m itinye m n'ihe mụ na ude na-eme ọ gbasara gị ọ gbasara gị ide ejide e gịnị nke e na ego du ah. ah. ezigbo ọkụ m ka hmm? ma di m ma ọ wee dị mma ngwọta igwe bụ ka anyị kee nzọ n'azụ nwere nke wenegịla ya n'ụlọ ikadị ikadị chere m ndogbu ibola anyị nwa mma ọ ya adịzi emesịa ikadị bido otegwu abụ ide n'ogo kara obi موعدا أجيب وافقنا في ما وجدنا ebe n'afọ ka ebute mba gị n'afọ n'afọ n'afọ n'afọ leta ụdị ihe bụkwa onye ụjọ na nkwụcha ha bụrụ ụjọ maka ịnwere nwere ka ebido eme n'ime ọbịa ama m na nyezi ego weta na ya ata ụsị na asị ma nwụrụ ego ego ego ego Nga njide, Nga gụọ ya kama Gụọ ego ego na-ekpo gị ego ego. Kedu ka iji aga kịta? Mm, Oo ego. Luchama, Zaya, Alua. Ah, Ugoe, ibu ike dị n'obi, ma atawo. Pa, kedu ibe jadu ajụ ọnwale ibe mere? Nne, wụrụkwa n'ibe mere nne. Mụ na ike dị n'obi nọ na mmiri na-akpa nkata. Nkata abụ ka ịkpọba, anyị wee bido sibe ngọ. Ọgba igwe were rapụzi m na mmiri bụ. Esokwa m n'azụ ma mara ụzọ m ụzọ o si. Hei, nke ibe ị na-akọ, ya emekwesịkwa na onwe ibe mere ike dị n'obi nwanne m. Maka onwe ibe emelia, nna anyị nke na-ayị achụ anụ ga-atụgharịzi si gị dị ka ọkpa anụ <coughs> nje Oriakụ baga n'ime ụlọ jee n'elu akpati m one nwere ịga yọrọ ndebere n'ihu ma tele m ya hmm? biko nyere m aka kibe mmemme biko nne ike dị n'obi mere gị oti n'anya avụ ụzọ di nkọwalị gị nwere ọ na-awụ ọ na-achọrọ ka ị malị nwere iwe ọ na-ede ọ kwụzina ngọ ka na asị o wee mebe enwe mee ịvụrọzịa nwere iwe ọ na-ede o wee nga ahụ n'usiri aka ka ọ wee welie wee so ebe abụọ na-ede na ike dị n'obi bụ nwoke ka ọ bụ makwuo mma ị kwesịrị ịghọta ibe na-ekwu ị kwesịrị ịghọta ibe na-ekwu ị na-akọwa na chekali chekali na ị na-akọwa na ike dị n'obi gwogo nwa agbọghọ ọ na-ana ele anya ekwu na oge agịrị kedu ibe iche na ọnya ka o ji wee mesị gị ụdị omume chee echiche ịbụla ibe enwe mela nwere iwe o ji mee nye obele ngwavụ ngịnị asị ọkwụzị ngọ ka ngịnị asị m wee si obele ngavụ o wee gbaviriri m mm. iwee na-acha anya ee kedu ibi nanya ka o ji mee ka o wee nweta ibe abụọ na-ede na ọma nwere iwe ọ na-ede ma ọ na o meziri enwe ome na onye detara ibe abụọ na-ede gụọ ya were agụgụ isi gị welikwuo ile gị wee gụọ eze gị ọnụ ịbụrụ ekwe na dịka ibu mechapụ ka ọ na-amechapụ ebe ebe asị na ugo ya nwere ime o nwere ozi o wee buliri ivele owe ịvụrụ ya ọ dị mma mgbarapị ka anyị jee duo ka anyị jee mgbe m mba na gboo

Ugoye ọ bụrụ na ịdị ụtara nwa m ọ bụrụ na ịzụkọrọ n'ebe nwa m nọ Ugoye ntụọ ga-alụsị na asaa mma atụgo ọtụtụ ụzọ agụleri mma atụ gị alụsị olugbamba mmaọba ana mụ mma atụ gị ọdanduli mmụọ eze mma gị ekwe ekwensu anakụ Ugoye ụlọ gị ya eme ibe mana ị mara na ike dị n'obi bụ ovu mkpụrụ anya ji isi gwọ Ugoye ịmarọ Eh? wetu obi Wetu nkekwa nlu na nke ụdị ahụ kere olulu wetu obi mgbe nke m wetu obi m wetu obi onye mara na ike dị n'obi nwa m kwụsị ya bụ ikolobịa nọ na-akpụ nwa afọ kwụsị ọ dị nnu na-eme gị ọnị nna anyị kedụ na obi ha na-ejere ije ndeli nwa m na-ejere ije ndeli nwa m na-ejere ije ahịa si ofu mbọsi ka o ji ebido mkpịsị na-emebebe emebebe nna ya ekwetara m ekwetara m na na mụrụ aka ekpe na nka ekwetara m nwa m na-ejere ije ndeli nwaanyị kedụ ụdịla agba akwa ị na-akpụ ibe enwe eh? mgbagbuli ụlọ ka agbata obi gbazuo ụlọ ma ị na-akwa ka ya sị na mmadụ nwụrụ kpuru ụlọ kpuru ụlọ ọsọ ọnụ na-eme gị Nne

mokeronata nata, nke dị n'obi nwa m nne meli nne meli nne dịka ọ jeli nye n'ugo ihe na-abụ iwe yiri eri ụtụtụ eri ụtụtụ si ugo ihe nata ike dị n'obi esoro ya nata so, ọgwọgwa na-ewu ike dị n'obi nne dịka nwunye si na ọ jeli agbanibu ugoya na-agba m nwọtali okolocha mba njemba mbagolo elu okolocha mba njemba mba a na nwere ibe mmalụ ọ na-ekwu ekwu iche anya nwoke tekirego igbo niile ji bụrụ igbo

ibe ji ama atụ my bịa mmiri nwere oke bụ arụsị nwere nkeneje nụrụ ọrụrụ bịa nwere otu ụgbọ egwu eze nwanyị abịa n'ụlọ ọrụ elikọmụ na nwere emume ibe ọma ji egwu